ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist mishonary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọ ugo eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogede ugbu a ọzọ ka udo nke chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ ozi ọma dịka jọn degara akwụkwọ ozi ọma jọn isi nke iri na asaa m ga m okwu nke mbụ wee ruo na nke anọ jọn 17:1-4 oziọma dịka jọn dere isi nke iri na asaa m ga-agụ amaokwu nke mbụ wee ruo na nke anọ ọsị okwu ndị a ka jizọs kwuru o wee welie anya ya lee eluigwe sị nna m oge awa abịawo nye ọkpara gị otuto ka ọkpara gị wee nye gị otuto dịka ị nyere ya ike n'ebe mmadụ niile nọ ka ihe ọbụla ị nyeworo ya ka o wee nye ha mmadụ nye ha ndụ ebighị ebi ma nke a bụ ndụ ebighị ebi ahụ ka ha mara gị nke naanị gị bụ ezi chineke ma marakwa onye izitere bụ marakwa onye izitere bụ jizọs kraịst fọ nke anọ mụ onwe m nyere gị otuto n'elu ụwa ebe m lụziri ọlụ ineworo ka m lụọ ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka onye anyị ndụ nke pụrụ iche na ngọzi dịka osi kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen n'ịga n'iru ihe anyị ga-eji wee merisi aka ọ bụ ọlụ agwụsiwo ọlụ agwụsiwo ọ na-abụ onye gaa anyị gaa ọrụ dịka mmadụ site n'ụtụtụ wee ruo n'abalị anyị achịkọta ọrụ mgbe chineke kekwa n'ụwa ọlụgide ruo n'ụbọchị nke asaa zuo ike na ọlụ agwụsịwo ihe niile o kere eke wee bụrụ ihe mara mma chineke ji ọnụ ya kwuo na ihe ndị a niile ya kere mara mma mgbe ihe ọbụla nke mmadụ na-alụ ọbụladị ndị na-alụ ụgbọala ọbụladị ndị na-alụ ụgbọelu ọbụladị ndị na-akwa akwa ịnụgide ha na-abịa n'isi njedebe chịkọta ọ bụ onye na-akwa akwa ọchịrị ya kpọọ onye nwe enyi ya bịa chịrị akwa ya na ya akwachago wetinye ya n'ahụ site mbọsị ahụ onye ahụ etiwezie ihe imezi ya mbụ akwa gawa ebe ọbụla masị ya na ọ bụ ndị na-aga akwụkwọ bụrụ ndị ji alụ ọlụ bụ ndị na-eje mmemme onye aha ama nchịghachikwa ọzụ n'aka onye ahụ si akpaghasị ya ọ dị ma o nwere mmebi mana akwakwa ha anụghị ofuma ọ dịgo mma alụsigo ọrụ ya ete a ka ọ dịkwa na ndị ụgbọala ha nụkwa ha na-ebupụta ya site na n'ụlọ ọrụ ha bupụta ya anụzigo ọ mma etu a ka ọ dị n'ebe anyị gụpụtara kraịst bịa n'ụwa wee jee ozi jee ozi okwu ọma kwuo ozi ozi ọma kwụwapụtara ụmụazị ya na ndị ụwa onye bụ chineke wepụta otuto niile nke kwesịrị kpalite ndị ọkpalitere n'ọnwụ gwọọ ndị ọgwọrọ nyanya mezuo dịka chineke si wee dịne n'ozi na ka chineke si wee dịne ibi eme n'ụwa mgbe o mesịrị ndị a niile o wee chọzie ịga anwụzi ọnwụ dịka o si wee kwesị n'ihi na na-abụ atụrụ nke eji ejiri achụrụ nke bụ ọpụta obie na-esi njedebe àjà niile nke a na-achụ n'ihi na mbụ na mbụ a na-achụ àjà nke oke ebili na anụ ufe na nduru na ihe ndị ọzọ gbaziri awụfu ọbara a na-eme arọ kwa arọ mana nke a mgbe ọ bịaziri na-abụ aja nke mbụ na nke ikpeazụ nke bụ the ultimate achụcha ha n'ubigo mgbe o mesịrị nke a n'akwụkwọ jon gba ọ si na ọgwụsiwo mgbe a ka e nwere isi njedebe niile aja nke Chineke chụrụ ọ dịghịkwa aja ọbụla nke a na-achụkwazi ka kraịst chụjasịrị aja nke ndị ọbụla nke na-achụ aja nke ebili ma nke ehi ma nke ọkụkọ ma nke ihe ọbụla ịkpọrọ esora na-abụrụ. ihe ndị a niile bụ ihe efu ihe ndị a niile bụ aghọtaghị ihe ndị a niile bụ mmadụ ime ịga ijehie ejehu na onye ahụ aghọta ha ntọala na mmasị nke chineke jizọs kraịst bụ onye jụọ na wee kwu nke ebe anyị gụpụtara ọ sị na na-egosiwo ụwa na ndị ya ndị nke chineke nyere na-akụziwo ha onye chineke bụ gosi ha ebube nke chineke mgbe e mesịrị ihe ndị a niile na ọlụ a agwụsiwo ị na-afụta ngwụsị ọlụ kraịst n'ime ndụ gị ị mara na kraịst na ọnwụ kraịst ewetawo njedebe nye ọnwụ erughị eru n'ezinụlọ gị ị ma na ọnwụ kraịst ewetago ngwụsị nye agaghị n'iru n'ezinụlọ gị ị ma na ọnwụ kraịst ewetago ngwụsị nye adịghị n'otu ụmụazị adịghị aga n'iru na ihe mbibi dịgasị iche iche na nyanya nke na-ekwesị gịnị ọ bụ na ịmatabeghị nke a ị kwesịrị ịmata ị kwesịrị inwe nghọta leba anya n'ime akwụkwọ nsọ nke Chineke ma ọ jụọ ajụjụ na ndị ọkaramara n'ime akwụkwọ nsọ nke Chineke na ndị nke na-eje Chineke ozi mgbe Kraịst bịa n'ụwa buru ụzọ gbasaa ozi ọma ozi ọma kraịst ka na-aga n'ụwa taa ozi ọma kraịst ka na-atọpụ mmadụ na mmehie ozi ọma kraịst ka na-asape ndị mmadụ nọ n'isi anya ozi ọma kraịst ka na-enye ndụ na ndị nke ekwensu kpuchiworo isi ozi ọma kraịst ka na-aga n'iru iji weta mmezu dị ka chineke si wee chọọ ọ sị na ozi ọma a ga-eruo mba niile mgbe ahụ o wee wee bịa n'isi njedebe ozi ọma kraịst ka na-aga si na mba ruo na mba si n'obodo wee ruo n'obodo iso na ndị na-agbasa ozi ọma kraịst iso na ndị na-eweta na ndị na-akpa ozi ọma kraịst emu ihe ọbụla ọlụ ọbụla onye ọbụla na-alụ nwere ụgwọ cheta na ofu mbọsị ọlụ onye ọbụla ga-abịa n'isi njedebe ọlụ a ka Chineke ga-akwụghachikwa ụgwọ mgbe Kraịst lụchara ọlụ ya Chineke ọnwụọ elie ya Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ wee bilie ọzọ ọbụla dịlago n'eluigwe a na-elekwa anyị na-elekwa anya na ọ ga-ezikwa dịghatakwa ịbịa kpọrọ ndị nke kwere na ya ndị nke nọ n'ụwa bụ ndị nke kraịst ka na-ejere chineke ozi na-agbasa ozi ọma isoro ndị na-agbasa ozi ọma ka isoro ndị na-akpa ozi ọma emu ọlụ ọbụla nwere ụgwọ ọ bụ na iso agbasa oziọma kraịst jisie ike chineke ga-akwụghachi gị dịka ọlụ gị si wee dị ọ iso na ndị na-akwa oziọma Kraịst emu na-asị na nke ahụ bụ ihe achara chara acha na mbụ mbụ ofufe ndị ndị ndị ọcha na omenala ya ga-adị gị mara na Chineke gị ka ị bịa omenala Chineke kere eke bịa mara ya iwe site n'ịma ya wee mee ka mmadụ ndị ọzọ ndị nọ n'akụkụ gị na ndị ezinụlọ gị mara ya abụ na ọgbata uhio n'okwu nke kraịst na ọgbata uhie n'okwu nke chineke na onye na-erupụ isi na onye na-akpa okwu nke chineke emu kpachara onwe gị anya ma bịa chighata ka ị wee bụrụ onye nke chineke iji wee mere ngwa ọrụ chineke na-akpọ gị oku n'ihi na ọ fụrụ gị n'anya chineke na-akpọ gị oku n'ihi na o kere gị ka ị bịa ozi mata na ọlụ nke kraịst bịara lụọ n'isi mmadụ na isogide na ya ekwena ka ọ bụrụ ihe efu n'ezinụlọ gị na arụ gị ma n'obodo gị bịa tinye onwe n'ọlụ nke chineke chineke na-akpọ gị oku n'oge ugbu a o si n'ụzọ a were akpọ gị oku enupụkwa n'isi ka ị ghara ịfụ ọpịpịa ụtalị nke chineke ma mgbe ị na-echighata ị ga-anata obi ebere ka ị na-echighata ị ga-anata udo nke chineke ka ị na-echighata ị ga-anata amamihe nke chineke ka ihe ndị a niile na-eche gị aka mgba na ihe ndị a niile eme ka ihe siri gị ike ka chineke tọpụgo n'agbụ nke mmehie na agbụ nke laa n'iyi ka iwee nwee ndụ ebighị ebi gị onye na-ege ntị mata na ọ bụrụ na ịnabata Jizọs Kraịst onye efurefu efu ka ịbụ ka ị ghara ifunarị onwe gị ma ọ bụrụkwa ihe efu na onye kere gịnị hụlata isi n'ebe ọ bụla nọ kịta ka anyị kpere chineke si chineke na enugwu okwu ya na-ịlachigago azụ ọbara dị iji wee fee ya ofe ma iji wee kpere ya na mere gị ebere mere gị amara ọ ga-anabata gị n'anya nke ọma ka anyị kpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye dị nsọ nna nke ndị ezi omume onye nwe anyị lee ndị oru gị ndị nke nara okwu gị n'oge dị ugbu a onye nwanyị mere ha ebere kagbu n'afọ ha n'akwọ nke njọ na akwụkwọ nke mmehie na akwọ nke la n'iyi na akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwọ nke ndụ nye ha ikikere iji obu nke gị nye ha amara iji wee gị ike ka mgbe n'ikpeazụ ka udo nke gị na ndụ nke pụrụ iche dịrị ha dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị emem gị onye mere nke a chineke ya mere gị ebere leta na okwu a na-abịara nso n'ụlọ ndị Life Word Radio Ministry unu chọọ ma nwee akọ mgbaama maọbụ akụkọ maọbụ ajụjụ maọbụ okwu nkasi obi unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen